ụmụnne n'ime chineke ka udo na amara nke chineke nke dị ukwuu dịchasara ụnụ n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu onye na n'ụlọ ya n'oge dị ugbu a ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị baptizim Missionary Association nke afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime olugweru na ime ibara na yo steeti ka ọma si eru unu nso n'ogodo ugbu a ka ọzọ udo nke chineke chasịara unu n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji mebe anyị ga-eleba anya wee nwee mkparịta ụka ga-abụ na akwụkwọ dịka jọn dere oziọma dịka jọn dere isi nke atọ ga-amalite ego na amaokwu nke mbụ wee ruo na nke atọ oziọma jọn isi nke atọ site na amaokwu nke mbụ wee ruo na nke atọ ọsị ma otu nwoke n'ime ndị farisii dị aha ya bụ nikodemus otu onye isi ndị juu onye ahụ bịakwutere ya n'abalị si ya rabai anyị matara na ịbụ onye onye ozizi nke siworo n'ebe chineke nọ bịa n'ihi na ọ dịghị onye ọbụla pụrụ ime ihe ịrịba ama ndị a gị onwe gị na-eme na ọ bụrụ na Chineke anọghịghị ya Jizọs zara ya sị n'ezie n'ezie asị m ọ bụrụ na amụghị mmadụ ọzọ ọ pụghị ịhụ alaeze Chineke anya ka Chineke were ebere n'afọ ma ya gozie okwu nke a ka ọ mịa mkpụrụ nyekwana anyị ezi nghọta na ngọzi n'oge dị ugbu a n'ihi Jizọs Kraịst bụ onye nwe anyị eme na ịga n'iru anyị ga-eji ee ihe anyị ga-eji mere isi akọ ga-abụ ajụjụ ka oya abụ oya amụgo gị ọzọ amụgo gị ọzọ ihe a bụ ezi ajụjụ dị oke mkpa nke anyị mmadụ niile na-apụghị ịza ọzịza dịkwara na ya o kwutukwara na ihe jee enye anyị nghọta pụrụ iche na ọ bụ na anyị nwee nghọta nke a n'ihi na ebe anyị gụpụtara na-egosi anyị na nnukwute onye dị ukwuu bụ onye isi ndị juu nwere oke mmụta ọ bụrụ na n'ogede bụ ihe ya akpa bụ prọfesọ dị oke mmụta ma o jiri ụjọ maka ndị juu na ihere wee jee n'abalị ịjụ jizọs ajụjụ a eju ya gbasara alaeze ka njikere gị ihe dị na ihe gbasara alaeze chineke ihe gbasara okwu chineke ihe gbasara ndụ nke chineke ihe gbasara mmasị chineke ọ na-amasị gị ọ na-adị gị mma ị na-ajụ ajụjụ banyere ihe dị omimi akwụkwọ nsọ nke chineke ihe ndị a niile bụ ihe kwesịrị na anyị ya enwe ma ọ na-atụgharị uche na eme mmasị n'ebe ihe ndị a dị n'ihi na ọ bụ na nwoke a enweghị mmasị ọ bụ na ọ naghị achọ ụzọ nke chineke ọ bụ na ọ chọghị ịmata chineke karịsịa ọ pụghị ịrụ anụ ahịa ụka n'ihi na ọrụ a na-ahụ ụka wee bịa n'abalị n'abalị bụ mgbe ụfọdụ ji arahụ ụra mgbe ụfọdụ ji ezu ike n'abalị bụkwanị mgbe ụfọdụ nwere ike ịgawa ebe nkwari ma iji eme ihe rụọ arụ na ihe dị iche iche ma nwoke arụ anụ ahụ ụka wee were abalị wee bịa ịbịa chọọ nghọta nke chineke n'ihi na onye asị na onye oke mmụta ka ọ bụ o wee bibịacha iru chineke wee bibia ajụ ajụjụ iji abalị ajụ ajụjụ iji abalị ekpe ekpere iji abalị agụ akwụkwọ nsọ iji abalị achọ iru chineke iji abalị enwe eme ka gị na chineke nọ n'udo ụfọdụ iwuziri abalị ọ bụrụzie mgbe ha ji ezu mgbe eji eme ihe rụọ arụ dị iche iche mgbe ha na-eche na anya agaghị afụ ajọ omume ha ma ihe ọbụla nke ha metara ma nwoke a biliri n'abalị wee jee ije achọ iru chineke mgbe ọ bịara ibe achọ iru chineke o wee bịakwute jisọs kraịst wee buru ụzọ wee togodi ezi ọlụ ya itogo ozi ọlụ chineke na ndụ gị ị ma na ndụ edebe chineke nyere gị itogo ezi ọlụ chineke n'ebe mmadụ nọ itego ezi olu chineke dị na okike niile nke o kere mgbe o mesịrị nke a jizọs aghọtago ebe ọ na-eje n'ihi na chineke jizọs nwere uche karịsịa mmadụ niile jizọs nwere amamihe karịsịa mmadụ niile na amamihe chineke niile bụ n'isi jizọs ka ọ dị o na mmadụ apụghị ime ihe ndị a niile na ọ bụrụ na n'aka chineke jizọs wee zaa ya si n'ezie n'ezie chineke jizọs amarago ihe ọ bịara na ọ bịara maka alaeze chineke wee sị ya na ọ bụ na amụghị ọzọ ọ na amụghị mmadụ ọzọ onye ahụ apụghị ịhụ alaeze chineke ihe a gbagwojuru nwoke anya ọ bụ na egori agba ataba nwoke a jụrụ sị ka ka ya ga-esi ya mụwa ọzọ etu anyị na nka etu abụghị n'okenye na ọ alaghachi azụ n'ime afọ nne ya ewee mụọ ya ọzọ ka ị e ihe nke a esi ji eme ọ bụ na enwe ajụjụ nwere mgbagwoju anya jizọs ga ya ajụ site na mmụọ nsọ ya onye nwe ọsịsa pụrụ iche n'ihi na o nweghị ihe ọbụla nke na-agabiga gbara chineke garị mana ihe ndị a ọ bụ na enwebe jizọs kraịst dịka onye na onye nzọpụta gị efu na onwe nke mmụọ nsọ esi akparị gị ụka n'ihi na akwụkwọ nsọ mere ka amata sị na na ndị nke nara jizọs dị ka onye nwe ha na onye nzọpụta ha na-enyegoghị ikikere iji wee bụ ụmụ chineke na ndị nke na-eso ụzọ nke chineke ndị nke bụ ụmụ nke chineke na-aha bụ ndị mmụọ nsọ nke chineke na-edu mmụọ nsọ nke chineke ọ na-edu gị mmụọ nsọ nke chineke ọ na-enye gị ọsịsa banyere ajụjụ na ihe mgbagwoju anya nke na-adị nne dị n'ụwa taa ihe a niile bụ ihe ya bụ ịtụgharị uche ọ bụ na ịchọ isi ụzọ chineke ụzọ kraịst ị ga-afụ mgbanwe pụrụ iche n'ime ndụ gị n'ihi na ị kwesịghị na-ebi ndụ dị ka ndị ọzọ si ebi ụfọdụ nwee mkpagbu ha sị na abụ na ha ṅụọ mmanya nke na-aba n'anya ma bụ mezi ha echefusi ihe niile onye nke a ọ bụ na-eme nke a na-akpọ ọta ma onye ṅụọ siga ma ọ na ihe nke ọzọ ma nke nụ na-echefu ede ma ọ na chụọ nwaanyị ma ọ dine nwaanyị ihe rụgasị arụ dị iche iche na-emebisi anụ arụ mana onye nke nwere uche ga-ajụ chineke ajụjụ olee ka m si wee gaa ebee ka ihe ndị a si eme m n'ihi na chineke bụ mmalite na ọgwụgwụ owere mmụọ nsọ ya gị ụka inwe nghọta na mgbapụta pụrụ iche lee anya mgbe nebukadneza nwere ndụ gbagwojuru anya pụrụ iche onweghi ihe ọ pụrụ ime ma site na mmụọ nsọ nke chineke daniel ihe a na-eme na-agba nke ochie daniel kpere ekpere chineke wee nee ọsịsa o wee were maka n'ime mmụọ nsọ nke chineke nke dị n'ime ya o wee nye nebukadneza nghọta na nkọwa na isi ndọ ya wee gbapụta anyị otu aka josef josef gwara fero mgbe fero na na nsogbu nwee mgbagwoju anya pụrụ iche josef wee gwa fero si ya na chineke ga-enye fero ọsịsa nke udo emechaa fero wee bụrụ onye nke nwere nghọta banyere ihe nke chineke gwara ya gịnị ka anyị na-akọwapụta amụgo gị ọzọ ọ bụrụ na amụbeghị ọzọ ịmụ mmadụ ọzọ bụ onye ahụ ị were ndụ ya nyebe ya n'aka jizọs kraịst onye ahụ ị e tọbara chineke ndụ ya n'efu ka chineke wee were bụrụ onye ya abịa igozi ndụ ya chineke wee bụrụ onye ya bịa ileru ndụ ya chineke bụrụ onye ya na-asị ya si nke a ma nke ọzọ ịmụwo mmadụ ọzọ ga-abụ na mmadụ tụwara onwe n'ihu chineke dọka obi ya tụsasị obi ya niile hapụrụ chineke onwe gị ka chineke bụrụ onye ndugu na onye azụ gị ọpụgo na mgbapụgo na ihe niile nke gbasara ya na-abụrụ chineke na-edu gị ọ bụghị na-eme nke a ihe niile na-etu isi wee masị na etu osi dị mma ihe ndị a niile bụ ihe chineke ihe jizọs ji wee jụọ anyị ji ewe mmụọ nsọ chineke ji wee na-ajụ anya ajụjụ a n'ogodo ugbu a amụgo oge ọzọ ọ bụ na amụbeghị ọzọ ihe a bụ ohere nke dịrị gịnị nke amụma ọzọ nke a na-ekwu bụ nne gị ma nna gị amụgo gị n'ụzọ nke mmadụ mana nke a bụ ọmụmụ nke sitere na chineke ọmụmụ nke sitere n'ịtọgbọ ịtọgbọ ndogo n'aka jizọs kraịst mmụọ nsọ bụrụ onye nke bịa ewere ọnọdụ mgbe mmụọ nsọ na-ewere ọnọdụ ọ ga-edugu n'ụzọ ziri ezi ọ ga-edugu n'ụzọ ezi omume ọ ga-edugu n'ụzọ nghọta na ụzọ amamihe n'ụzọ nke eji e efe abala eze nke chineke ebe ọ bụla ị n'oge dị ugbu a ọ bụla ihe natabeghị jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta gị amụbeghị ọzọ eji amụ nwa ọzọ ka ị wee bụrụ onye nke na-efe chineke ofe n'ime mmụọ na eziokwu hulata isi n'ebe ọbụla nọ n'oge ugbu a ka anyị kpere chineke kpesara ya mkpa gị tụsara obi gị mekwanye obi gị ka ọ dị sara ka anyị kpere chineke onye nwaanyị na chineke nke pụrụ ime ihe niile lee ndị origi ndị a ndị nke ewuliri aka ndị hulatara isi iji wee fee gị n'oge ugbu a onye nwaanyị mere ha ebere hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mbibi deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke amụworo ọzọ n'ime gị n'ime mmụọ na eziokwu afọ gị ofe ka aja na nsuri ọkụ na ihe ọbụla nke aja bịa n'iru gị bụrụ ihe nke a na-anara nke ọma nye ha amara iji wee sosie gị ike nye ha udo nke mkpụrụ obi iji wee kwudosi ike nyekwanye ha nkwuwa okwu iji wee gbasaa ozi ọma wee kwupụta mgbakwanye ezi ama na ha bụrụgo ndị nke gị ekwela ka ụjọ na ihe mbibi dakwasị ha ma mee ka ha bụdo nke akwụdosi ike n'ife gị ofe site na mgbe a wee ruo mgbe ị ga ndị nke gị n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị anyị eme nwanne m nwoke na nwanne m nwaanyị gị onye nke ọnụ mkpebi n'oge dị ugbu a ekele nke chineke ka m ji ekelekwa gị ọzọ n'ihi na ịgbapụtagwo na mmehie na mbibi nke dị n'ụwa ụbụ na ụlọ chọọ nwee akụkọ mgbaàmà ma ekpere ma ọ bụkwanị ajụjụ ihe mgbagwoju anya unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 matakwana na olu a na okwu a na-abịara m site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ka udo nke Chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na Jizọs Kraịst bụ onye nwe anyị amen